ha Igbobi Igbo ekenekwa m unu ọkwa nwanne m okenye mgbasa ozi ịghọtago na o nwere nkwado nke oke mkpa ji ebe taata na nwanne anyị nwoke bụ odogwu nwa perikom femfe perikom apụtago wee na-etikwa mkpu a na-eti kemgbe ahụ gara aga ahụ ebu ma ịtọ gara aga wee na-ekwu na biko na ụmụazị igbo gbalụ na ọka ite ọsọ na ọka ite na-egbu mmadụ oke ite na ana nwa oke ite na-ekpuchi ezinụlọ na ihe eji agwọ oke ite asị gị na eti ihe ọlụ gị mmadụ etili ya ajọ nnụnụ asị gị na-egbu ihe ọlụ ya paasị mmadụ biko na eji ajọ nnụnụ agwụ ya eji mkpọrọgwụ na-egbu mmadụ agwụ eji mkpọrọgwụ ike agwọ oke ite onye ọbụla sị gị na oji mkpọrọgwụ agwọ oke ite jụọ ya mkpọrọgwụ gịnị dị ha onye ọbụla sị na anụmanụ ka eji tiri gị nke weta anụmanụ ahụ ọwa anụ a na-eli eli ka ọwa anụ a na-asa nsọ biko kwa na nkiri nkiri ka a na-eme n'ododo jirokwa n'ododo enyi ozuo biko kwenu o wee na-etikwa mkpu a wee na-asị gbaalụ na ọka ite ọsọ ebe ọbụla ịnọ nọ efe vidiyo anụnwa biko na duo nwanne gị ọdụ nne na nna ọ na-akpọkwa nne na nna ụmụ ụmụazụ ụmụ ikolobịa e pụtasị enweghị e onye ndị nne na-azụzụ nwa ha azụ kịta ụfọdụ pụta agba nwa ha nkịtị ha na-efegharị sọsị ha ma na nwatakịrị na-eme ọfụma amajizia nna kedu ụdị ọyị gị na ha na-eso ọ gị na ha na-eso ọgwụkwọ akwụkwọ ya weta isi bịa were isi ka ọgwụkwa ọgbọ ịbịa dojem m ozi bikonu unu na-afụ ka ọ na-eti mkpu a wee na o wee kwe na-amakwa ọkwa anụ ọzọkwa ọka ite na n'ihe eji mara igbo ayoo gbalụ na ọka ite ọsọ maka na odogwu beperikon otegwe aka o chiwelu mkpu a na nke kịta ihe ọ kpọgasịrị afa na vidiyo anụnwa eji eme ọka ite karịrị akarị ma ajọ nnụnụ ma ajọ ihe a na-eti ma akụkọ mkpọrọgwụ ike a na-eti na ya ụmụ mkpọrọgwụ ike anụnwa unu ma ụdị mkpọrọgwụ na-ekwu maka ya ọ bụ ihe ma abịakwuwe afa kịta mana ọnụ ọbụla esi na-adị na-elenụ vidio a kwuo n'ofu ebe odogwu be perikome ofu nwa perikome ji eje mba si ekwukwa mkpu asị ọka ite abụghị ihe eji mara igbo gbalụ na ọka ite ọsọ ebike gbawo n'ifu vidio a shiewa na vidio a ka ndị mmadụ fuo bikonu nwoke ite eji 3 milion agwọ 5 milion agwọ 20 milion agwọ abụkwa na ihe eji mara igbo anyị ngwanụnụ nenenu ya ka unu ọfụ biko ndebara ọnụ nwanne ya ekwe na akụrụ ọmụ ọfefefe iko mụnwatatọ nna ngada nna ya jere ọnụ tụrụ ọnụ ọ na-eme oke ekwekọ ọbara ngamatị ndị mmadụ ajụ ya na-akwụ maka gịnị ka ekwekwa akụrụ wụcha na uche unu ndebe anyị na-ejere m ọgbakọ ndị ọkara mmadụ ọkara mmụọ n'obodo ndị mmụọ na ya ka m nọ ndị mmadụ ndị agada wee yi m akwa ndị oziọma dị ime oziọma n'ala igbo wee sị m na m bịa gwa ndị na nna na ọ mụtara nkapịa n'obodo ya pịa ya ọnụ ma onye mụtara wụ ya gbapuo ya ahụọ na onye ahụ na-ajụ eduo nwa ya ọdụ maka na ụmụ asụsụ ihe a na-agba na ntị na-agba n'anya owere ebe ha na-achụ ego nke ụwa igbo m ụzọ m ọzọ wụcha anụ ntị unu ha wụ ndị okenye mmụọ na-akọrọ m na ọkwa ajọ ihe na oke ọha nọ n'ụlọ egwu na-anwụ n'ọgbịrị na ahụ ekwu na ọ na-egbu okenye ekwuzi anụ na-egbu nwata ha na-agwa m n'eziokwu eziokwu na oke ọchịchọ tiri ụmụ okorobịa obodo anyị ajọ ije n'ụkwụ ha si na be dibịa ukwu ofe nna nke dibịa nta a na-ebukọsị oke ọgwụ ajọ ọgwụ si na ajọ ya achụ ego chewuo na ọkụkọ agwatara n'ọgwụ na-eso ọgwụ ana nwụchanụ ụtụ na igbo m ụzọ m ọzọ na ụmụ okorobịa obodo anyị ọtụtụ ejegwa bụrụ oke ite na-ajụrụ ajụ ọtụtụ bụrụ udu akọ mmiri ọtụtụ rie bụ ma rie amụsụ ma ndị gbara onwe ha yahoo plọs ndị nne na nna ọmụkwana ka ụmụazị si kwado ihe amawa na nwata na-eme ọfụma ndị be anyị gụchanụ ntụ na ebere ụmụazị a na-emeziri m na eziokwu eziokwu ajụ ha ajụ eri na-ebutekwa na arịa ha arịa nwụ nwụchanụ ntụ na ebere ezinụlọ ebulatara ajọ ọgwụ a na-emekwere m n'ihi na ọ ngagharị ajọ mmụọ ebusara na ajọ ya ka ụmụazị ji eje bubata ụlọ na eziokwu eziokwu igbo mụrụ ụzọ mụọ ọzọ oyi m na ga-agwa obodo ahụ ezigbo ọyị karịa oyi m na-agwakwara m obodo agwa ọtụtụ ọgwụ eji pasị mmadụ wee hiwe ya ọtụtụ ọgwụ eji agụzọ nnụnụ wee gwọ ya ọtụtụ ọgwụ eji akpa nwa nwaanyị ọtụtụ eji ichi nwa amụrụ ọhụrụ ya na mgbọrọgwụ ike dị iche iche wee hiwe n'eziokwu eziokwu ọkwa ụbọchị egbuji ka ọ na-akpọ nwa kwa agbara kpọọ nkụ ọ dị ire ụbọchị ya ọsara ya ọbụbọ ọbụbọ ogbuhe na anya n'azụ n'ezinụlọ ụchụgba kwukwe ihe ọjọọ mgbenwe ụzọ bụ ọzọ eziokwu eziokwu ka nna gwuru nna m gwara m na ngara mmadụ anaghị ebu ụzọ n'ọrịa ka m ji eburu ọbụba amụma na obodo gụcha ntị na mma ndị eburu igbo niile na-ahụ taa wụ na bido ugbu a ruo n'ahụ ise n'ahụ iri na-abịa abịa ndị mbụ na ndị gara agwagwo m na agwa na ihe ọ nọrọ ya ehiri na eziokwu eziokwu na ọtụtụ ụmụ okorobịa ya gbara ọtụtụ ya nwụ anwụ ma mgbe amụma na ebubido mebe mgbe mmiri a na-ekwu okwu ya bido zobe onye nwa n'obodo na eziokwu eziokwu si chọkwa ihe gburu ya ọfụma tupu ebowe nwanne m nwanna nọ ya na-egbu niile kọleji ọji agbada petatatara esi ozi ọma igbo bụrụ ụzọ m ọzọ gụchakwanụ ntụ unu ka nna bụ unu ma eziokwu eziokwu ka na bụ unu adụ anụ ndụ adụghị anụhụ ji nwụọ ọnwụ ihe jikwa nwa ọkwa mmiri mgbe mmiri na-ezo ebehe nwụ ka onye ije bụrụ obi ihe ọya ezu n'ụzọ nwata na-agbasoro egwu surugere makwa na surugere egwu ndị mmụọ wetakwanụ ntụ unu ụmụ okorobịa ibe m ụmụ okorobịa ba ya esichi ihe gbunye ka egbukwenye ya ji n'aka ya egbu onwe ya ọ ma akwasị ahụ ya nwere onwe ya unu wepụkwa aka enwere ofe tupu ọ ghara aka mmadụ gụchakwanụ ntị ndebe anyị na eziokwu eziokwu asị m na inwe ego dị njọ obi ọwụ na-enwere aka ji ọhụụ kwesịrị ka enwe nwee aka ji akụ n'ihi na aka ji akụ ya na-egote ewu a na-egburu ọhụụ obi ọwụ na na-enwere aka ji ọhụụ na-enweghị aka ji akụ agụụ na-egbu ndị ichie na ya mana ihe nnekwu ome ihe ejidekwa ọfọ na eziokwu eziokwu onye sọkọ ọnụ ma onye mehie ana ọfọ etigbuo ya Ooh! adịkarị n'izu ọgụ oke dada ga-agbara m afọ ebezi narịrị ana m anụ ihe ị na-ekwu owuwe da ugbo m na eziokwu eziokwu igbo mụrụ ụzọ ọzọ iwe na-enwekwara m n'etiti ebe ndị dibịa obodo anyị nọ ọtụtụ n'ime ha na-eme arụ eme mpụ were ọdịnala na-ekpuchi ya bụ ihe ọnụma ọtụtụ n'ime unu na-esu m n'obi nke bụ na ahụ unu n'ụzọ nwere aka ntị mụwa dịka anya n'eziokwu eziokwu ndebe anyị ihe nwere ịgwa ndị dibịa obodo anyị wụ na odogwu m anya na mekaniki ekwesịghị ka a mara ndị wụ ndị ara dibịa anaghị akụ mmadụ akụ ọtụtụ na-amụ ya maka mekaniki adịzie na be ha anaghị agwọrọ gị ajọ ọgwụ amaghị ntọ na ya mmadụ ji anwụ n'ike ma ya dịba ọwọ na agọrọ unu nwere onye ọ na-emebiri be mmadụ bie ga-agba ya gharịa n'ụwa arịrị egwu na igbo mụrụ ụzọ m ọzọ n'eziokwu eziokwu ka m na-akọrọ unu akụ nkọwa nwanne ji egbu nwanne ikwu jikọta egbu igbe wa anaghị aghara ma ihe onye metara n'ụwa so ya na mmụọ gụchanụ ntụrụ ndebanye ọnụ m ọrụ dị mma nwere ụgwọ na ụwa ọrụ dị njọ nwekwara ụgwọ a na-amatụ ụtụrụ ọhụ dịka ọdịnọrụ ebe anyị na-ejetekwere n'aka ọkwa nna azụ ụwa ebe a n'eziokwu eziokwu ka anyị werekwe ndị ọgịrịga wa na nwa bara aja ego mgbe ochie were maatụ ebe ka ha nọ ugbu a ebe ka akụnụba ahụ ha gbara nọ n'eziokwu eziokwu ka e ka ndebe ha si biri ọtụtụ n'ime ha nwụọla ahụ na aha ha jiri aja ego wee gba ọhịa etochiere ya wụ na enu n'eziokwu eziokwu nna agwakwu na ọtụtụ n'ime ha be ha na-ayọ nri ọnụ ọhụrụ nna dịrị nwa arụ nna metere ka nwa na-ata ahụhụ ya onye ma mgbe ọ ya ebi n'aka n'eziokwu eziokwu ndị be anyị ka m na-akọrọ unu kama iriji ọnwụ dachi ụzọ nwoke gburu ọnụ nara n'ụwa mgbede ka mma onye ọrụ na akara aka ya na akaraka onye na-edu onye n'eziokwu eziokwu ka m na-agwa unu ntị ya anụ ya ụmụ ha ka ogbu ata anụ m akụkwara unu na ihe nnọnwụzi nwata ụkwụ ogirichi ebe a na-efe mmụọ onye ezie n'ukwu mgbado aka m adịghị ya onye mara asụ ya sụọ n'ikwe ịma asụ sụọ n'ala agbacha ọsọ n'obodo mgbe e mere ka a gụọ okorobịa dị ọdagara n'afọ ịmara ka na ka unu afụgoni anọ unu afụgoni anụgoni mmụọ na otegbe aka etiolu mkpa unu ejezina na nke ndị ite ahụ na ha na olu na ụzọ unu eji gba mbọ nweta ego pụalụ na ite ọkaite ndị ọwụna na-asị ma ndị pụta asị na ite wudesini helpa onye buru oje gbawa mbọ nke ya ọka ito ya wee bie gasịkwa gị na adị ịpụ ije dosa gbawa mbọ nya wụ ihe bụ na um, ọka ha mmanụ iji agbawa mbọ a kachukwu na gozizi ya gị ije e burukwa dosa gbawa mbọ gwa ọnụ nke a wee gwọọ rịpụta ụtụtụ ego a na-ada n'elu na kịta ihe siri ike ịnọrọ ego ọfụwa na-ada karịa nke nwanne nwatakịrị ji eje gwọcha pụta <laughs> ego ochie gara ada na-etizi nna ka ọ ya eme ihe nke a ka ego ọfụ bido dawa biko ị na-agwọkwa mara ihe ị na-eme ikpo igwekwa igwekwana nke ekpochapụ ezinụlọ maka ndị mbụ melia anyị amaghị ka isi n'anya dị ha kịta ma ndị ji tugbu ozugbo wee wee kpata ego ma ndị ọgịrịga ghara na nwa mgbe ahụ kedu ebe ha nọ taata hmm. maazị igbo anyị biko kwanụdo odo odo wepụ aka onwe n'ọfọ bụ ihe obido gọba aka mmadụ igbo bụ igbo eji mara anyị bụ ịgba mbọ inyere onwe anyị aka ịfụ onwe anyị n'anya a na-agba enyiwe mma nkụzikwakarị ọna Ka ọ dị na mgbasa ọzọ.